AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma nke anyị nwere n'ụbọchị taa ohere nke anyị ji ezukọ ma tụgharịa uche n'okwu nke ezinụlọ ana m arịọ amara nke chineke n'isi gị na n'isi ezinụlọ gị ekpere mbụ ka ọ gaziere gị ka ọ gaziere m ka ọ gaziekwara anyị niile n'izu a dị ka anyị ka na-aga n'iru n'ileba anya na ihe gbasara ngọzi na nkọcha chetakwa gị onye mụ na ya na-atụgharị uche na ọtụtụ ihe na-eme na ndụ anyị n'ụwa nke anyị nọ n'ime ya ọtụtụ ihe ndị na-apụghị ịdụ anya ọ bụ ya kpatara n'ụbọchị taa isiokwu nke anyị na-atụgharị bụ nke dịkwasịrị moses depụtara n'usoro ihe bụ ngọzi na nkọcha moses depụtara n'usoro ihe bụ ngọzi na nkọcha ma ngalaba ya nke anyị na-eleba anya n'ụbọchị taa bụ nke na-eme ka anyị matasị na ngọzi na nkọcha bụ eziokwu ma ọ bụ ngọzi na nkọcha bụ ihe na-eme eme ọ bụ eziokwu n'ihi na mgbe chineke si moses si n'ala ijipt kpọpụta ndị m n'ihi na akwa ha eruwo m ntị mgbe ahụ ụmụ isrel nọ n'ahụhụ n'ala ijipt moses wee gee chineke ntị kpọrọ ụmụ isrel ịkpọga ha n'obodo nke chineke kwadobere ha obodo nke chineke kwere ha na nkwa ma ọ dị mgbe ọ ruru na ndị a chineke si kpọpụta n'ihi ahụhụ ha adịwo ukwuu ọ dịkwa onye chọrọ ịma ihe gbasara chineke ọ dịkwa onye nwere nsọpụrụ nye chineke ọ dịkwa onye na-anọkata ya echeta ọnọdụ ya n'ala ijipt ma chineke lechaa ihe ndị a anya mee ka moses depụta n'usoro ihe ọ bụ mmadụ hụ ịkpa agwa n'ụzọ dị otu ahụ ya bụrụ na imere ihe chineke na-achọ ịkpa agwa n'aka nke ọzọ ya bụrụ na ị gaghịla moses mee ka ihe ndị a doo anya ma n'ụbọchị taa n'ebe anyị onwe anyị nọ ụfọdụ n'ime anyị bụ ndị kwere na ọ dị ihe dị ka ngọzi na mmadụ pụrụ ibi ndụ n'ime ngọzi ma ụfọdụ n'ime anyị ekwetaghị na ọ dị ihe dị ka nkọcha mmadụ ibi ndụ na nkọcha mgbe ị na-ekwu okwu gbasara nkọcha ihe ndị dị otu a na-ebu n'obi bụ na ọ bụrị okwukwe ọ bụ ihe ndị nke biri ndụ na mgbe ụwa nọ n'ọchịchịrị kwere na ya ma echiche dị otu a ọ bụ eziokwu ọ bụrụ na echiche dị otu a bụ eziokwu gịnị na-akpata ihe ụfọdụ mee anya sị na ihu ọma kpọrọ onye dị otu a ọ bụrụ na ihu ọma pụrụ ịkpọ mmadụ ịmaghị na ihu ọjọọ pụrụ ịkpọ mmadụ olee otu anyị na-esi amata ihe bụ ezi ihe na ihe ọjọọ ọ bụrụ na anyị nwere ike ịmata ihe dị iche na ezi ihe na ihe ọjọọ ọ pụtara na ngọzi pụrụ iso ezi ihe na nkọcha pụrụ iso ihe ọjọọ a na-eme ka anyị mata na ụzọ ihe abụọ ndị ya ngọzi ma ọ bụ nkọcha bụ eziokwu bụkwara ihe na-eme eme gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ị bịa n'ọgbakọ ụmụ nke Chineke ma ọ bụ na obodo anyị a bụ naijiria ma ọ bụ n'ebe ọzọ ma ọ bụ n'otu mba na obodo anyị a ma ọ bụ nke ọzọ ị ga-achọpụta sị na ọtụtụ ndị mmadụ ndị si n'ebe dị iche iche ndị a pụrụ ịkọ akụkọ dị iche iche gbasara ha bụ ndị a na-ezute n'ọgbakọ dị otu a na ọtụtụ ndị kpọrọ onwe ha ụmụ nke chineke anaghị enwe ike ịmata na ọ dị ihe dị ka ngọzi maọbụ bụ nkọcha n'ime mmadụ maọbụ mgbe mmadụ na-ebi ndụ na ngọzi maọbụ na nkọcha ọtụtụ ụmụ chineke n'ezie ewee bụrụ site n'ụzọ dị otu a ndị ga na-anọ n'ime ahụhụ karịa ibi ndụ n'ime ngọzi n'ihi nke a ọ dị ihe abụọ anyị agha ịgbata ụkwụ na-akpata ya nke mbụ bụ na ụfọdụ n'ime ndị a gị onye mụ na ya na-atụgharị uche amabeghị otu a ga-esi hụ mmadụ leba anya n'ime ndụ ya mata ma onye a na-ebi ndụ n'ime ngọzi maọbụ na nkọcha maọbụ enwebeghị ike ile mmadụ anya asị lekwa ihe na-eme n'ime ndụ onye a ka eleba ya anya n'ụzọ dị otu a n'ihi na ndị a amabeghị ụkpụrụ ma ọ bụ ụzọ ngozi ma ọ bụ nkọcha pụrụ isi bụrụ ihe na-achị achị n'ime mmadụ lee anya ngozi na nkọcha bụ ihe nke mere eme ma chineke onye anyị onwe anyị na-efe bụ ebe ngozi niile na-esi abịa ọ bụ ezie na ọ pụrụ isi n'ụzọ dị iche iche wee rute anyị ma nkọcha n'ezie na-esi n'ebe chineke na ọbịa kama ọ bụghị naanị site na chineke ka nkọcha na-esi eru ndị mmadụ ahụ mgbe ọbụla ọ dị ka nkọcha si n'ebe chineke nọ na-achị achị n'ime otu onye ma ọ onye ọzọ mgbe ahụ chineke na-enwe mgbarụ iru n'ihi na onye dị otu a ma mba dị otu a abụrụwe ndị nnupụ isi ha abụwo ndị na-akpa agwa na-ebi ndụ na-ekweghị ekwe ha aghọwokwa ndị na-ebi ndụ n'ụzọ nke chineke na-achọghị ọ bụrụ na anyị nyochaa usoro akụkọ ọbụna ndị chineke ji malite ụwa a sị m ọ bụrụ na anyị nyochaa akụkọ gbasara ndị chineke ji malite ụwa ị ga-achọpụta n'ezie na ọtụtụ n'ime ha bụ ndị biri ndụ na nkọcha nke chineke kọchawụrụ ha ya mere n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ọ bụla a na-ekwu okwu gbasara nkọcha ma ọ bụ ngọzi biko tọọ ntị n'ala ka ịghọta otu ihe ma ọ bụ nke ọzọ site na ntụgharị uche nke dị otu a ma leba anya n'ezinụlọ gị mara ma ọ dị ihe pụrụ igosi gị na ihe ndị a n'ezie bụ ihe mere eme bụkwara eziokwu ọ ga-enyere anyị aka karịa na anyị mechiri obi anyị nye n'ọnọdụ nke na nkọcha abụghị eziokwu ọ bụghị ihe na-eme eme ọ pụghị ịdaba na ndụ mmadụ mmadụ apụghị ibi ndụ n'ime nkọcha gịnị ka nke a na-akpatara anyị ọ na-eme ka anyị ghara ịmata otu a ga-esi wee tụọ anyị n'agbụ ma ọ bụ otu anyị ga-esi wee nwee ogbugbo na nramahụ dị otu a ma o kwesịghị ka nke a bụrụ n'oke gị mgbe anyị na-atụgharị uche n'okwu ndị dị otu a biko ana m arịọ amara nke Chineke ka ọ na-eduzi anyị ya gaziere gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya zụkọrọ n'ụbọchị taa onye okenye eze nlewemchi imela na ndụmọdụ nke ezinụlọ nke iwetara anyị n'ụbọchị taa na-eme ka anyị na-aghọta na ngọzi na nkọcha bụ ezi ihe mana ọ bụrụ na anyị na-agụ akwụkwọ nsọ anyị ga-ama na ngọzi nọ n'ime akwụkwọ nsọ nkọcha nọkwa n'ime akwụkwọ nsọ onye mere ihe ọma ga-anata ngọzi onye mere nke ọjọọ ga-anata nkọcha onye ọma na-ege ntị ka anyị gbalịa n'ime ezinụlọ anyị na-eme ihe ọma na-ekwupụta ihe dị mma chineke onye bi n'elu igwe ga-agọzi mụ na gị n'aha jizọs amen imeela onye mgbasa ozi na ndụmọdụ nke ị nyere anyị anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka onye gị amamihe na ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike ozi ọma nkịta na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ezie enyi m mara na ị nwere ike idetara anyị akwụkwọ adreesị anyị bụ awrnigeria at yahoo dọtcọm awrnigeria at yahoo dọtcọm maọbụ awrnigeria at gmail dọtcọm awrnigeria at gmail dọtcọm onye ọma na-ege ntị ka anyị nọ n'nwayọ mgbe anyị ga-ewebata abụ ọma nke ụbọchị taa abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nọọ n'ekpere ka Chineke wee mepee obi gị mepee ntị gị ka ị wee nụ ma kwere n'okwu ya

nna cho ka bụ mmụọ Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ ihe niile gba n'iru Chineke ọ dịghị ihe nzuzo ọ bụla Chineke Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ ihe niile gba ọtọ jiri ọ dịghị ihe nzuzo ọ Chineke bụ ya Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ chineke bụ mmụọ bụ abụọma nke ndị missionaries of aba wetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka ya chineke baru n'ụba n'aha jizọs amen ezi enyi m mara na onye mgbasa ozi nọ na njikere anyị ga-anabata ya ugbu a mgbe ọ ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ mmadụ niile ndị na-eke ntị ka onye nwe anyị gọzie unu n'aha jizọs anyị na-abịa ọzọ iwetara unu okwu nke na-enye ndụ ama m na ihe na-agara gị nke ọma isiokwu anyị n'ụbọchị nke taa bụ ihe ịrịba ama dị iche iche ihe ịrịba ama dị iche iche anyị ga-gawa n'ihu dị ka anyị na-agụ n'izu ndị a ihe dị n'akwụkwọ Jọn isi anọ taa anyị na-amalite na amaokwu iri anọ na isii akwụkwọ Jọn isi anọ malite na amaokwu iri anọ na isii ya mere ọ bịaruru Kenan nke Galili ọzọ ebe o mere mmiri ka ọ ghọọ mmanya vine ma otu nwoke nke na-ejere eze ozi dị nke arụ na-adịghị nwa ya nwoke ike na kapanon mgbe onye ahụ nụrụ na jizọs esiwo na juda pụta baa na galili o jekwuru ya rịọ ya ka ọ rịdata mee ka arụ dị nwa ya ike n'ihi na ọ nọ n'ọnụ ọnwụ amaokwu iri anọ na asatọ na asị ya mere jizọs sịrị ya ọ bụrụ na unu ahụghị ihe ịrịba ama na ọlụ ebube unu agaghị ekwe ma ọlị nke a bụ akụkọ nke mekutere jizọs na onye na-ejere eze ozi na Dị ka anyị kwuru n'ụbọchị gara aga jizọs gara ala samaria ọ bụrụ na ime ka gị onwe gị ghọta ndị samaria ajụghị jizọs sị ị bụ ọkpara chineke naanị ihe ha gere ntị bụ okwu jizọs ngwa ngwa jizọs gwara ha eziokwu ha onwe ha kwere na jizọs bụ onye nzọpụta jizọs lọghachiri n'ala galili ka anyị kwuru na mbụ jizọs onye amụma enweghị nsọpụrụ n'ala nke aka ya o rutere na galili ọtụtụ ndị mmadụ bịara gịnị mere ha ji gbakọọ akwụkwọ nsọ si na ihe mere ha ji gbakọọ bụ na na jizọs mere ihe ịrịba ama nwanne m nwoke nwanne m nwaanyị ịhụ na ihe dị iche n'etiti ndị juu na ndị samaria ndị samaria adịghị ele anya n'ihe ịrịba ama ọ dịghị nga ọbụla akwụkwọ nsọ gbara anya ma sị na jizọs mere ihe ịrịba ama na samaria ma lee obodo niile kwere na jizọs ugbu a jizọs alọghachila n'obodo nke aka ya bụ galili ma ndị mmadụ bịarutere nso naanị ka ha hụ ihe ịrịba ama n'ihi na ya onwe ya mere ihe ịrịba ama na jerusalem otu a ka nwoke a sịrị bịa n'ihi na ọ nụrụ na jizọs bụ onye na-eme ihe ịrịba ama ya onwe ya wee bịa bịa rịọ ya sị onye nwe anyị biko rịdata nwa m nwoke nọ n'ọnụ ọnwụ biko bịa mee ka ahụ dị ya mma jizọs maara ihe dị nwoke a n'obi ngwa ngwa jizọs asị ya unu onwe unu ma unu ahụghị ihe ịrịba ama unu adịghị ekwe ihe a bụ ihe kpọkọtara obi nwoke a iji mee ka ọ mata na ikwere na jizọs adabeghere na ihe ịrịba ama ọtụtụ n'ime anyị na-ekwere na jizọs taa n'ihi otu ihe ịrịba ama ma ọ bụ nke ọzọ nke onye nwe anyị pụrụ ime ọ bụghị ihe mgbagwoju anya na ọtụtụ ndị mmadụ na-ekpere chineke taa n'ihi na o nwere ihe ịrịba ama nke a na-eme site n'ebe a ma ọ bụ n'ebe ọzọ chetakwa nwanne m nwoke nwanne m nwaanyị na akwụkwọ nsọ na-adọ anyị aka na ntị sị n'oge ọgwụgwụ oge bụ ugbu a mgbe ọtụtụ ga-apụta ime ihe ịrịba ama dị iche iche ka e were ghọgbu mkpụrụ obi ha ọ bụ ya mere anyị ji na-ewetara gị okwu a ka gị onwe gị lekọrọ anya na ihe mere n'etiti ndị Juu na ndị Sameria dịka ihe ọgụgụ anyị si na-aga anyị hụtara na ngwa ngwa Jizọs gwara nwoke a bụ onye na-ejere eze ozi okwu a sị ọ dị ka ihe ga-eme unu kunukwere kwere na Jizọs bụ naanị mụnụ hụrụ ihe ịrịba ama nwoke ahụ mere ngwa ngwa rịọ jizọs sị nna anyị biko nwa m nọ n'ọnụ ọnwụ ọ bụrụ na gị onwe gị abịaghị nwa m ga-anwụ jizọs hụtara na nwoke a enweele ntụgharị uche na mgbanwe obi n'ime ya Ọ bịa mere jizọs ji wee sị ya lawa nwa gị ga-adị ndụ onye ahụ na-eje ozi jiri nwayọọ lawa ma o kwere ma o kweghị nke ahụ bụ ihe dị n'ime ya ma akwụkwọ nsọ gbara anya na ya onwe ya lawara n'ebe ụlọ ya ụlọ ya dị anya na galili ma o were otu ụbọchị ịlarute n'ụlọ ya ngwa ngwa ọ na-alarute nso akwụkwọ nsọ gbara anya ma sị na ndị ezinụlọ ya gbakọtara ịbịa ịgwa ya okwu sị nwa gị dị ndụ nwa gị dị ndụ gị onye na-ege ntị ajụjụ anyị na-ajụ gị taa bụ okwukwe ikwerela Chineke ọ bụ site n'ihe ịrịba ama ị kwerela chineke n'ihi na a gwọrọ gị ọrịa ị kwerela chineke n'ihi na ị nwere ọrụ ị kwerela chineke n'ihi na ị nwere ego ị kwere na chineke na ị nwere na emere gị otu ihe maọbụ ihe ọzọ na-ebikwesịrị gị aka ahụ gị adịghị mma legherie anya ọtụtụ ndị mmadụ na-ekwela chineke n'ihi otu ihe ịrịba ama ma ọ bụ nke ọzọ akwụkwọ nsọ na-adụ anya aka na ntị taa sị na ezi okpukpere chineke adabeghịrị n'ihe ịrịba ama kama ọ dabere ikwere na chineke bụ nna ọ bụrụ na ikwere na mbụ na chineke bụ nna ihe ịrịba ama ga-eso gị ma ọ bụrụ na ikwere na chineke site n'ihe ịrịba ama n'ezie okwukwe gị nwere ike bụrụ ihe efu ajụjụ anyị na-ajụ gị taa bụ ị na chineke ị chineke obi n'ihi na jehova na onwe ya site n'ọnụ jizọs kraịst mere ka ndị na-eso ụzọ ya mata na ihe kachasịrị mkpa abụghị ihe ịrịba ama dị iche iche ihe kachasịrị mkpa bụ ikwere n'okwu chineke ee na amen nke ahụ bụ naanị ihe ga-azọpụta gị onye na-ege ntị chineke bụ ee na amen okwu ihe na-adị ndụ okwu ihe na-enye ndụ okwu ihe na-enye ndụ ebighị ebi ọ bụrụ na ikwere na jizọs taa ọ ga-adịrị gị mma ihe ọ bụla nke gị onwe gị na-achọ gị onwe gị ga-achọta ya ma ihe ịdọ aka na ntị bụ nke a ekwele ka okwukwe gị dabere na ihe ịrịba ama nke jehova ga-emere gị ọtụtụ n'ime anyị na-asị ọ bụrụ na chineke mere m nke a m ga-ekwere na ya nke a bụ ihe ọjọọ nke a bụ ihe na-ekwesịghị ekwesị ị pụghị ịsị chineke mere m nke a tutu m ekwere na gị ihe anyị na-arịọ gị bụ kwere na chineke chineke ga-emere gị ihe ahụ nke gị onwe gị na-achọ otu a ka o mere nwoke a otu a ka ya onwe ya ga-emere gị chineke onye gwọrọ nwoke ahụ ọrịa ga-agwọ gị ọrịa ma ọ bụrụ na ị nọ n'ọrịa chineke onye na-eme ihe ọma dị iche iche ga-emere gị ihe ọma arịrịọ anyị na-ekpere anyị n'ụbọchị nke taa bụ ka onye nwe anyị lekọta gị ka onye nwe anyị mere gị ihe ọma ka onye nwe anyị mere gị ihe ọma dị iche nke ga-eme ka okwukwe gị dị ike n'ebe ya onwe ya dị ana m ahụta otu onye nke nọ na nrịrịa anyị na-ekpere gị ekpere ka chineke gwọọ gị nrịrịa gị anyị na-ahụta ndị ihe na-esuru ike ekpere anyị bụ ka chineke mee ka ihe dịrị gị mfe ka ihe ọ bụla nke gị onwe gị na-eme ka chineke gọzie gị ka chineke lekọta gị ka chineke mere gị amara n'aha jizọs amen amen amen nwa chineke ọma na-ege ntị ị ma na chineke na-eme ihe rịba ama n'ime ndụ anyị na anyị hiri ụra teta bụ ihe rịba ama dị ukwuu site na onye nke rara ụra na-etetaghị ezinụlọ ya ga-anọ n'akwa ma n'ihi na anụ olu m obi dị m ụtọ n'igere oziọma nke taa arịrịọ ekpere mbụ ka chineke gọzie gị ka ọ nọnyere gị ka ọ na-eme ka ị na-aghọta na ihe rịba ama nke chineke na-eme n'ime ndụ anyị dị ukwuu onye ọma na-ege ntị ka anyị kelee onye mgbasa ozi Pita Ikonta onye wetara anyị ozi nke sịrị n'ime akwụkwọ nsọ na-echekwutara anyị na chineke na-eme ihe rịba ama n'ime ndụ anyị onye mgbasa ozi pete konta anyị na-arịọ ka chineke nọnyere gị ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a mgbe ị ga-akụrọ anyị n'ekwentị na 070 6363 7224, 0706 363 7224. imeela nọnyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka Chineke gọzie onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ ma nọnyerekwa ndị missionaries of aba ndị nyere anyị abụọ ma nke ụbọchị taa onye ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com at gmail com imeela nọnyere anyị arịrị ekpere anyị bụ ka chineke gọzie ndị gere ege ma nọnyerekwa ndị kwupụtara n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo